Welcome to Gospel for You International, a new short foreign language gospel segment which allows us to consider a scripture and relate it to the good news of salvation made possible through Jesus Christ, the Son of God. Nono, na mbipụta nke Gospel for You International bụ otu na-ahụ maka izisara gị ozi ọma Chineke n'ụwa niile na mbipụta a site n'usoro ajụjụ na akwụkwọ nsọ anyị bụ n'obi ime ka iche echiche gbasara ihe bụ ista gịnị bụ isi ihe anyị na-eme dị ka ụlọ ọrụ redio anyị bụ n'akwụkwọ Jọn isi nke atọ amaokwu nke iri na isii na-asị n'ihi na Chineke hụrụ ụwa n'anya nke na o nyere ọkpara nwa ya nke ọ mụrụ naanị ya ka onye ọbụla nke kwere na ya ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebighị ebi olee otu chineke ga-esi dị nsọ ma bụrụkwa onye ezi omume ma hụkwa onye ọbụla n'ime anyị n'anya n'ọpụpụ isi iri na ise amaokwu nke iri na atọ na-ekwu n'ịhụnanya gị nke na-adịghị ada ada ị ga-eji dupụta ndị gị n'ike gị ka ị ga-edu ha n'ebe ebighị ebi gị dị nsọ na kọrentị nke abụọ isi iri na otu amaokwu nke iri na anọ na asị ka mara nke onye nwe anyị jizọs kraịst na ịhụnanya nke chineke na mmekọ nke ndị nsọ dịnyere unu niile onyinye amara sitere na jizọs kraịst bụ maka onye ọbụla onyinye amara a sitere na jizọs kraịst bụ maka onye ọbụla onye ọbụla nke kwere na ya agaghị ala n'iyi kama ọ ga-enwe ndụ ebighị ebi ọ bụrụ na ndị nabatara ya were ndụ ebighị ebi gịnị ga-eme ndị na-anabataghị ya n'oge a Luk isi iri na abụọ amaokwu iri na anọ na ise na ekwusị mgbe onye nwe ụlọ ahụ ga-abịa n'ụbọchị ọ na-atụghị anya ya nọ n'oge ọ na-amaghị oge gbujisi ya nye ya ebe ndị ekweghị ekwe ga-anọ kedu ihe na-eme ndị na-ekweghị ekwe n'ebe ahụ matu isi iri abụọ na ise amaokwu nke iri na anọ na otu na asị mgbe ahụ ọ ga-asị ndị nọ n'aka ekpe ya si n'ebe nnọpụ a unu ndị abụrụ ọnụ banyenụ n'ọkụ ebighị ebi akwadoro ekwensu na mmụọ ozi ya nke a o nwere ike ịbụ eziokwu jọn iri na anọ amaokwu nke iri na asaa na-asị mmụọ nke eziokwu wee nweghị ike ịnabata ya maka na ọ maghị ya nke o ji amata ya ma unu onwe unu maara ya n'ihi na ya na unu bi ọ ga-anụkwa anọkwa n'ime unu isi ihe nke ista bụ inye olileanya na ndụ ga ebi site na jizọs kraịst ọkpara chineke na iji zere ihe ọjọọ anyị kwere na ihe baịbụl gwara anyị anyị kwenyekwara na jizọs kraịst ọkpara chineke bụ onye nwe anyị na onye nzọpụta anyị anyị kwere na jizọs kraịst gwara ndị kwere ekwe ka ha gaa mee mba niile ka ha bụrụ ndị na-eso ụzọ ya ọ bụ ya mere anyị ji eme ihe anyị na-eme amen